ibinigolo ị na-efichasị ee ebinigo m good morning so ha fada ịgwazi your ịkpọzi ya ọfranwa nwanne m m ya o mụnwa na ya ka mma ọ ga-echeji n'obi ya ka ọ kpọọ but ruo kịta m kọlụ ebe ọ bụ na ọkara ya obi ọkpọ dị m ka ọ jụọ m ka ebe nna rụrụ m ihe a onye egwu ọ na-agba akara ya obi so onweghị ihe mma m ga-eme adị mụ ewepụgo obi n'ebe ọ nọ ihe m na eme bụ ọ nwere nwa be anyị bikwa n'akụkụ ebe a e, onye imo steeti so mana ihe mere bụ na mangonu ọnụgo ụja ndị ọ dị ime so mụnwa marụ eh, m na-eme na-emesịa ka m kpọọ ya na fon mm. ka mụ na ya kpa mmanụ ma nwee ka ọ ga-esi wee nyelụ m aka ka m wee mmanụ nke m na-eme eme um, otu mụ na ya ụbọchị anyị jere ụka ka m fụrụ ya na-eti si ya mụnwa ma dị na ha bikwa nso ebe a ivin oyi eh, nwaanyị sef sikwa na ya ha enwere dị idea mm. bọtụ mgbe a na-ajụzi ọsị na ha ka nyefere ebe ọfụ ọ dịka ihe a bụ izu ha bịara n'ụka nwa so nye nwakwa onye m ji wee nwee nchekwube kịta so mgbe m kpọrọ ya na fonu ka m malụ mhm. ka m wee mara nwa onye ọzọ mma nye nwa kịta bụ onye onye be anyị akụkụ be anyị mma ka m malụ otu m si aga malụ nke m na-eme yọtago um, so ya ka m na-asịkwa ya wekwa n'iwe m ga-akpọkwa ya ka ị nwekwalụ m ndidi ana m ekenekwa gị ịzọka m ekenekwa gị na mụ amahụ na anya ka nwere ezigbo mmadụ n'obodo a e, mmadụ nọ n'ilo how many degrees ọ bụ since we 25 uh, 25 ka letị na dị nyaa mba ụfọdụ mmadụ niile nụ na onwe ndị ga-emekwa afọ gị ịma n'obodo a onye ọbụla na-anọrọ onwe ya sinse at least anọgo m obodo ọbụla m anọ anọgo m obodo ala ka ọnwa isii mm. so afọ m ga ha si ebi e, furu ya mana udo udo udo ekene ya gị o oh, nwanne m chukwu ya agọzi gị onye nke gị ga-emelụ gị o oh. ịwụrụ nsogbu na ma mụ awa daalụ ihe mere ọ dị ka ịkwado gị ịpụwago apụwago m ee eh. ị na ọfụma a larụrụ dịrị chukwu na na <laughs> ebe naijiria na-ata mba adịghị ata n'ebe a nọ naijiria naijiria ebe mọskito na-atagbu mmadụ ọ dị ebe na-ajụ mmadụ ya ajụ mmadụ ebe ọ bụ ndị ọcha ahụ na the bed box no bed box mana ee eh, mụ awa nso ebe bụ amabatakarị mebi na mgbede ebi ebe seven ka ndị abata ndị ọnwa ihe chọọ ị n'anya mmụọ na-esikebe ndị n'anya friji n'alị anya na ụmụ ya mama onwe ihe ga-afụ ka ihe eh, enwere ihe tii ebe niile

nọkwa m eh? chineke nna onye nwe m chukwu izipụtago m n'obodo a ama m na-eme akwụkwọ ka ndawa akwụkwọ n'obodo anyị nwa so chukwu agbanwe na ibidogo mewere m ebiko mekọpụrụ ọnụ m ya anụ ma ọ ga-afụchata m mezie ka ọ fụchata m chukwu imekwara m nke ọ ga-adịkwa m obi mma oh. maka mmadụ abụọ zụkwa ụmụaka uh Kidede kore gishukuru. Mm. Nye de mo sobu. Nothing, nothing. Eh? He says, "Go madam ka." Lendo ko mo. Mo eje fisha. Because he don't well no no. No well some things na fridge. Ah! be thankful sọ mmanya ọ na orange <laughs> orange juice o tinye na afọ ibu ihe onwe ok na dịka m ga-eji afịa ka m sie nri surprise ya ya sie nri sọ mmanya ka ọ na-eji amị mbụ ụmụ ya nwedị kwụnụ ka ọ si ihe nwa na ọ dịsị ka njegodo ebe a bụ na efele nụ emepebugo m ya bifo efele na na kọpụ na ndị otu ya nọ ya friji mmanya jụrụ nwekwa ife na ebe dịkọdị ga kpọọ jene mkpọgodo ya na fonu ka mmanwụ mmanwụ nke na-eme eme ọnwụ nwanne um, ọ gịnị ka ọ gịnị ka na-ekwu ee <laughs> nwanne m nwanne mmadụ nna kemgbe nye aka m ji na-akpọ gị o ee mkpọkọtago mkpọkwana gị ọbanye voicemail mkpọkwana gị ọbanye voicemail si aha nsị na nke na-adị azọ kesa amamma ịlọtugo ezigbo ihe ka ọ bụ na ee orube amazinu m n'ọbụ nwa tinyere ya mma mgbo ọ sị na nka na-ekwukwa ka nsi ekwu na-agbanwekwa na-agbanwe otu ndị ka ndị nwanne m otu otu sekwu ka nsi ekwu ịgbụragonu don't worry ihe ọma na ihe ọma ọ ga-emesị ị ga-emesị n'ịlọtụ so kemgbe nye aka m ji na-akpọ gị nwanne m nnọọ si na-akpọ gị ka ọnwa um, ihe m chọrọ ịgwa gị ọ dị na mma mana ịma gị ọ dịcharọ mba mba mba e, mba a panikiri ịma gị um, enwe m nnọọ obere nsogbu ee onye nwaanyị chụpụrụ m n'ụlọ amam onwekwa onwekwa mọchi ịmago ịmụ ịma na ọdịmma ịma na onye mbụ na ma dị anọ n'ebe a na-eme ihe na-asa anya ọnụnọ <laughs> dị ekwe m ụdị nọọ nlekọta ihe ọ ga-ekwe m ọdụ eh, mba ihe mere na ọbụkwa agụ ee eh, ihe gị dọda dị n'ụlọ ụka si gị na otu aka ndị ndị wa na amerịka si eme nwaanyị adịghị akwanyeziri dị ugwu ka ọ gịnị na-anọ m ịma bụ otu ọ na-esi agwa dị ya eh, otu eh. o si emeso dị ọdị nna anyị eh. so dịte ọ na-eme ya ma nni osie nne. so asị m akpọ bifo mgbe ofube ha a na ide akwebeti ndị oke oke oke na nwakwa m ọchụ anya nwa sị ka mkpogo n'ihe nụ jụọ n'ihe ajụjụ n'ọmaka na abịaziri ame mba mba nwaanyị dị nwaanyị dị ọ na nnyaa akpọgbu m gị last night so nwa sị ka m kpọọ ọnụ ya nụ si na ihe abụrụkwa amaka mma bifo si amaka ka ezigbo nke bụ na ka nwenụ ya ofu mana ọ dịrọ m ka ịzabara chi omego chi ejigo m fil na ya ala kpụgoso eh, nwa arapịa amaka ee wee sakụlụ m nwee ihe amaka na agwa fọrọ m nwee ihe ọ na akọ fọrọ m ka ọ mụ ka ya nwa si wee nugo dị na ọ na paradaịs m nwa aka Eh, mba mụwalara ee eh, eh. so gee ntị nyaa ka m nọ ka m take stroll outside so nke gị musi na biya pụọ musi na biya pụọ hmm. ị na-eti mkpu ọ bụ ife o si na biya pụọ musi na biya pụọ kekwana ihe m ga-eme na-enekwa na one lady like that n'azụ ụlọ anyị ọ na-ebe bulu akpa so njekwa njesi agha afọ a ya ka ihe ebe eme and oyi na atụ ma anyị yarị was very cold nye like 25 degrees nsi ka ihe ọ na ebe eme obodo ọlụ bụ ihe a so ịma agụ chụpụ m n'oyi oyi oyi nwago oyi tụrụ ụnyaahụ ozugbo m jụrụ ajụjụ onye ọbịa si m nọmara onye mụ ka ya afa m mba mba ọ bụghị m nọ ịmago nwe nwa ngụ samaritan nwanụ nwoke nwoke obiọma somasị na afa m bụ oke na mbi n'ogbe oke maọbụ onye igbo si m oke okechukwu si aka egosi ma aka so onye nwa na-agafe taa wee bịa amaghị m n'onye igbo ọ bụrụ onye igbo nnụọ ka ọ bụ ịghọtaga ihe kpidonụ kpawanụ nkatanụ kubenụ so long story ọbụla the girl bụ ọbụla the bụ onye igbo ee eh, Chineke bụ afịa so anya nozi a na-akpazi ọ na-akọzi m akọ maka maka ọyi nwaanyị na ụmụ ya anya niile odogo so like that like that to oh, the chick she dey my house now. nkịta ahụ nna ha akpọ gị ebe ahụ ka m nwekwara isi n'abalị wee larụ ịmakwa na nwoke a bụ ezigbo mmadụ nnụọ nwoke a ajụghị adị eme ịma na ọ bụrụ na na be anyị ụmụ nwoke since last night nwanne ka m na-agwa gị ya i just i put am i just put am for one room like this she just dey there this morning i come wake up mfia ewere ole esi nri ndị mmiri ma ọnwụ nke nwa nke ya bụ na mfụrụ ebe ndewere isi mmana emekwa na abata ruo nnọọ n'ụlọ nwoke a Lagos ọjọsị m na rum ebe a mụ debesi ihe m nọrọ ebe a mụ rilas ya nụọ ahụ nọrọ ọ m ọ jụọ dị m onye dị m nsogbu ọbụla eziokwu ka m na-agwa gị onye ka ọ bụ mba ee ọ jụrụ m onye ebe m bụ ngwe ya ee ọ jụrụ m mba ọ m ihe nna mbọ ọ nụbekwa nwaanyị okokporo ka ọ bụ naanị ya bi nnukwu ụlọ nwaanyị naanị ya bi naanị n'ime ya ọ ya n'alụ mba ọ jụrụ too many questions sef just one of the few questions just onye ebe m amaka akpọkwa m na mụnwa sef anaghị akpọ ọkwa ya eberọ na-efichasị ihe na sesa na m awa na mejọ ogo na akpatukwa obele mmago mụ apụọ so ha aka ha o jiri wee pụọ gawara ọrụ sọsọ enwegwara na m ga-akpọ gị ọtagozi ka m na-asị na ihe a mee nọọsụ nyaa na-achọ onye m ga-akọla amarọ ma mee mma na mụnwa sị ka m na ka a na-ete ha site n'onwe wee nwanụ next step to follow but kịta ihe nidiri kịta bụ enyemaka ịmago otu anọbe nwoke a kịta ịmago amarọ m o nwere ike oke nwene onye afa m n'ebe m ee eh, mmadụ kọwazie nke ya mụwa na-egezi ege ino ee eh, eh, mana ihe nwaanyị ma nwere ndị na-abịa n'ụlọ ka ọ nwere ike achọọ m ịnọkpa mmadụ ahụ ịghọtago so ya ka nsị ka m kọwatara ga-amahụ mma ma ọ nwere ihe ị ga-emewe nwe otu ị ga-esi wee nye wuru m aka nụ ka m bụrụ n'ụsaidị gị ka m mara ma m ga-apụta n'ọnụ wee nweta ka m wee nweta onwe m ee bụ ka m muvugoro moto ee hmm, so so ụbọchị enwere ike lee eteleta ka isi wee gwara ike isi gwanụ m

ngwa iwe nwere nsogbu nsogbu adịrọ ngwanụ mgbe gị na mgbe gị na di gị pasị n'ụkwụ nke ya kpọrọ m biko gbalịala m o biko ee biko nọọ daalụ nwanne m o biko gbalịalụ m ee oke ngwanụ o ya mere na ọ bụ na o nwere ihe nwoke a nwee n'ụlọ mepego m friji ọ bụrụ ụmụnne ndị ọcha anụ ka ihe onwe ihe ọbụla nwere isi m fụrụ onwe so ọ nwere afrịkan stọọ na amaka na-adị ejekarị so m na-eme kịta ka nje jee wu ahụ nwa ahụ ka m kwado mara ma m eje e, ebe a ka m gotesi ihe ka m chọrọ isi ofe ka nsi ofe ka m sọpraịz ike n'ihe ka o lie n'ezigbo n'igbo <laughs> trọsịrị m nna ka o lie nwa afọ siri <laughs> ee njewe ahụ kịta ka m kwado ka nje ndị bata nsie nri ka m jee hụ bata bifo ya nwa na-abatakwa ọrụ mba gwakwam ya mba gwa na-akwam ya ego gị na mba akwa nke onye gbanwe ndị nwe ego nke ka ji <laughs> njinipado eh, ee ka m ji na ego nụnụ ọ bụzikwa na ihe a mba nọ <laughs> ee eh, so ngwano oh, ka m jee hụ ka m shọọ taxi shọọ taxi nọ nwe taxi nọ n'abalị ka nje hụ kwado kpọọ ihe taxi ka o buru m gawa ee eh, ngwano o oh, nwanne m ga na-emekwa expect o oh. biko gbalịa o daalụ o ngwanụ ka ọ dịnụ bye jisikwa ike ya bye <laughs> hey поклонів Бога.